Oka. Nwa m, idu oyi. Ee. Aji idu n'oyi. Ee, ndị bụ na-eme ka. Ehe nọ. Ama bịa ọbara gị ụka. Ehe, bụ ọdịrị m. Livra ahụ ya gwuoro, o nwere bụ onye bụla ụwa. Onye ọ bụbụ ezi mmadụ mgbe niile. Mmadụ niile chọrọ m ehe nụ m olu ya. Ọ dị ga-efu ihe njọ. Ọ na-efezu efu mgbe niile. Nwoke na efe efu bụkarị mmadụ nwere ike. Obuchi, o were ka a biela anya onye kpuru isi. Anya onye kpuru isi na m egburu. O ụfọdụ ụzọ. machi ọzọ ya ụgwọ ndị eji ga-eri oge ọzọ ọhụ iburu mmadụ ehe ehevuru nwokoro nwụrụ ọnwụ ehevuru eje oli na-eghele akwa ekwa nwoke ọmanụ ka ụdara njọ nwoke ọmanụ jedela ka iburu mmadụ nọ ofuru ofuchiri nwoke na nwụrụ ọnwụ mgbọbụ mgbọbụ na onye na nwụrụ ojite ka udu mee onye na nwụrụ ọnwụ gbaji ọtọ onye na nwụrụ anwụ megbukwere dụrụ ndụ ọzọ ejigala achụ mmadụ niile ụchọ lọrụ funu nwoke nụrụrụ nwoke ọmanụ mere ihe n'obodo onye onye mere ihe bụ jisọs nwa chileke jisọs laba eju mmadụ mgbe niile Onye nwekwara nri ndị ụjọ chile jisọs adịghị ha ya obuchi kpụrụ jisọs gedele ụlọ ikpe ehela okporo okporoka ehe chidi ihe ehe gburu ọnụ mikpuo ya ehe pụta gị kpọba ala osisi ọnọrụlekọbụn gburu ọnwụhụ jisọs nwere ike niile ma ya kokweri ndụ njọ kpọgide ele osisi ndị ha ji mee ihe ọbụla ọ chọrọ ma ya nwe olivi anyị jisọs nwere olivi ndị mmadụ niile na-eme ele Jizọs luchichetoya ochilimili gbaji ọgalajegbuli imebe bụ mmadụ ndị enyi ya bụ ọya yala ndị enyi ya bụ ọdụka yala ha ekwe nri jisọs propuchiri ndị enyi ya shi n'ughoro ofe m na bọdara mmadụ ilego mgbe m jedo n'ụkara ehele Jisọs nwụrụ livi njọ ya jie ha meghela n'ofu m ehele emekwu ihe m furu rịọ ha mole were ehele so m lohu mkpụrụ obu ama wuchafu ngị ehele ile ama enye ehe ndụ Chileke mgbe ha nwụhụrụ ama eweghegịla ụlọ chileke leeligwe ndị ụmụ ndị ihe chileke ji jifute jisọs nwere ụwa na masha nwehụla ivi anyị ọ bụ jitela chileke hụrụ anyị lenya chileke la anata ndị niile kwerele jisọs ọbara jisọs ya naanị ya lawụchafụ nje anyị jisọs ya naanị ya enye anyị ezi ome. anyị enweghị ka ọzọ onwe anyị ụzọ nje anyị shiri ike nne. anyị na-eche ekike ihe njọ anyị na-eme ihe njọ ọ bụ ihe jisọs bụ ihe nwere ka ọzọ fụta anyị ọ nwụhụrụ ma ya nata ntaramahụhụ n'ibi ụgwọ ọrụ ka emebi anyị maka na o mere ihe m anyị o nwere ike owefu nje anyị niile o nwere ike ọsacha anyị ọdọ anyị mkpụrụ o nwere ike ọzọ fụta anyị leka ndụ ma ọ chọrọ ume ọhụnụ lejụ mmadụ niile enyi m ihe ọ chọrọ ma ya mere gị ọhụna ihe ọ chọrọ ma ya bụrụ na gị pụ rịọ ya chesacha mkpụrụ obu gị ọla eme mgbọbụ mgbọbụ ọla na-anọnyere gị mgbe niile ọla azọfụta gị ọla ewefu ebu gị niile Hmm, ofugo m dukwuchọ achọrọ m jisọs ka ọ bụrụ na m fu ọma ụzọ njọ amese jisọs lobu mkpụrụ obi ekwere m na jisọs nwụrụ ihi m ekele m chileke Jamaa. Edova. Ehe eh, odovunu. Ee eh, ndị bụ na Edova. Efe Ile emegunu. Ama akwadobe wa m na-arụ ji. N'ime ndụ anyị niile bụ nwere ihe anyị na-akwadebe. ọ bụrụ na anyị ga-arụ ife anyị ga-akwadebe ka anyị ga-arụ ọ bụrụ na anyị ga-eri ife anyị ga-akwadebe ife anyị ga-eri ọ bụrụ na anyị ga-ewu ụlọ anyị ga-akwadebe ka anyị na-ewu ụlọ anyị ga-akwadebe ma ọ bụ jụlọbụ ọnwụ ahụ gụnụ mgbe ife dị naftara ndị ebe ọgụ mmadụ ga-eji mee kwadobe ọnwụ o oh, oyi m ihe bụ nkwadobe ka bụ mkpa anyị ga-akwadobe nri anyị n'ụlọ anyị na-ewu ala nọdụarụ gị ede ma lee mkpụrụ obe anyị ga-adụarụ ndụ gị ede amụrụ anyị n'ime ụwa ya anyị na-adọ ndụ nwa pete anụ ịhụ anyị anwụhụ lọọlụ ekpụrụ obe anyị ala nwụjedu mana ibe ka gbonyi bụ anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọka mkpa anyị kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụ ọbụ kama anyị ga eji ewu ụlọ nọdụla eriji ebụ ndị ga anyị ga-eji mara ihe bụ eziokwu lee ndụ kara na adụ ma nwụhụ a ndị onweala na-achịlọ anyị nwụhụ arọ ofu abụ ndị onweala na-achịlọ ọbụ anyị nwụhụ anyị alalata nwee ụwa ọrịrị gbagburu iche iche n'ife ndị ga anyị ga-eji mara kebe eziokwu ndị ga anyị ga-eji kwadobere ndụ ka anyị ga-adụ ma anyị nwụhụrụ ụmadịile amada ihe bụ eziokwu dị ime ọnwa ala nwụọ setan bụ onye isi ejọ ndụ malile shiawogburu ụwa ogologo oge gara aga ọ chọrọ anyị mara ihe bụ eziokwu dịrị ihe lọbụla chileke hụrụ anyị n'anya ọ chọrọ anyị mara ihe bụ eziokwu dịrị ime chileke kọwara anyị ihe bụ ndụ kara na anwụhụ họl ime ekwo eye ekwo chineke hụbala ịkụ baịbụl oh, achọrọ m ịma ebe eziokwu ndị ga-ekwo chineke ji kọwaa ndụ kara na adụmanwụ họl chineke chịrị la bụ anụ ịhụ anyị ga-anwụ ma ekpere anyị ga-adụgharụ gị ọ bụrụla anụ ịhụ anyị anwụ hụ obi anyị lahafụbụ ụwa ya ntekev ntekev eke ekpere anyị nwere ike ige mefe hafụ ụwa dị ụzọ na mbụ mana ekpere anyị ga-ejela ụwa naanụ n'ime ụzọ na mbụ ụwa naanụ n'ime ụzọ na mbụ dị hụma ka ọzọ ba dị hụma ụwa ka dị hụma bụ eze chineke nduke natara opu chineke were eme ihe ga-ejela ụwa ahụ mefe nwụhụ eke ahụ kpọbere n'ụma ahụma o nweda ji eke ụwa abụghị ọrịa maọbụ ebu adụdụleka ahụ maọbụ da ọnwa adụdụleka ahụ achịlọ ibe chineke ihe dụleka ahụ bụ hweyo ndụ niile leje ahụ lebugharị ahụ gị de ebela ya chita nwee dịla ụwa ya ọzọ ebele chineke ga-ebugharị gị de ebe ga na-akwabe ovu nteke abụla nteke mee ndụ ka ejide ofu chineke mee ihe ga-adalala ọkụ ka ga-ahụ buduba ahụ bụ mebe nwụhụ eke ahụ eke lata ahụ ya leka jiri eke ahụ eke ọchị gbachitara ndị lejeleka ahụ ga-anọbata ahụ nteke abụla nteke ebalchinwedileka ahụ agbachi ọzọ o eve atịdakwa m ya amadị m ofu chileke dịga m ga-eji mee sọfụrụ oyi m chileke fụkwara anyị lenye a chileke la kedụkwa anyị dalala ọkụkọ ga-ahụ ara anyị jee jedevụ ya bụ ihe o ji jita nwee ya lekụ jizọs n'ime ụwa ya jizọs bịara ịnwụchiri anyị ọnwụ njọ anyị mere ya ga-anachitere anyị ntaramahụhụ a ga adụrụ anyị bụ ndụla eme njọ god na-aba chileke shiri kwerula jizọs kraịst laga ga-azọfụta chineke chịkwarụ mana onye ga-ekwedola jizọs kraịst biwe ke chineke ga-adakwashiwarụ gị ede bịara nwunye m ọ bụrụla ikwerula jizọs kraịst were ofee m ihe hafụ ime gị ihe chineke ga-asachafụ gị ihe niile ka i mewarụ ke nọ n'ime obu nke kebụ ọ bụrụla ịnwụhụ iji egola ebu arụ gị ede o ehe achọdakwa m ilu fiya wipụrụ m shilekwo chineke ihe bụ na na adụmanwụhụ nke a bụ m na onwe m ga-akwadobere ọdịnihu aga m ekwele jizọs kraịst aga m arịkwa ya ntọsachafe gị ihe niile m mere aga m a na-asọfuru ofe hafe gị ihe niile m na-eme